Tupu oyiyi na ndapụ akwa nwaanyị nke bụ ụbọchị iri ruo iri na anọ, mmiri ahụ nwaanyị akpọrọ estrogen na-agbalite.